Emeka na Amaka bụ ntolobịa Emeka na Amaka are young adults Emeka na Amaka bụ ntolobịa Emeka na Amaka are young